AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m ndewo anyị abịala ọzọ n'ụbọchị taa na nnọkọ nke anyị kwesịrị ịnọkọ amaara m na onye nwe anyị na-edu anyị ama m na Chineke na-echebekwa anyị ana m arịọ amara ya n'ụzọ dị iche n'isi gị na n'isi ezinụlọ gị onye nwe m ga-anọnyere gị n'ụbọchị taa biko achọrọ m ka anyị leba anya n'isiokwu nke na-asị nramahụ mgbe ị na-eso Chineke nramahụ mgbe ị na-eso Chineke ọtụtụ n'ime anyị bụ ndị na-enweta nramahụ n'ụzọ dị iche iche nke ka nke mgbe anyị na Chineke na-agakọ njem ọtụtụ n'ime anyị na-enwe nramahụ o kwesịkwanụ ịbụ ihe iju anya nye mụ na gị na anyị na-enwe nramahụ n'ihi na ihe ahụ nke ị na-eme abụghị ihe nke na-amasị onye iro nke mmadụ ọ na-amasị ya ịhụ na igere ntị n'ihi na ya onwe ya abụghị onye na-ege ntị ọ bụrụ na ị na-enwe nramahụ mgbe ị na-eso Chineke ọ bụ gịnị ka ị kwesịrị ime n'ihi na ọtụtụ n'ime anyị nwetara onwe anyị n'ọnọdụ ndị dị otu a ndụmọdụ ga-esite n'ebe dị iche iche na-abịa nna asị gị gị onye na-ege ntị n'ụbọchị taa Ọ dịghị ihe ọhụụ ọ bụ na mmadụ na Chineke na-eso ya na-ezute nramahụ ya na-ezute mkpọcha iru ya na-ezute mgbu ya na-ezute nrịrịa ihe isi ike n'ụzọ niile ọ dị otu nwoke mgbe gara aga bụ onye nke Chineke onye na-agara Chineke ozi ma ọ dị otu nwoke nke a maara aha ya n'ụwa niile nwoke a bụ onye ọ dabara na o meela ihe nke o kwesịrị ime n'ụwa nke a ma ọ bụrụ na ile anya otu o si gaa ozi ma mgbe nwoke a nwụrụ onye a nke na-agara Chineke ozi bụ onye ọ dabara n'ubu ya ịga ikwu okwu otu a ga-esi wee dozie ya ma nye ndị mmadụ okwu nke nkasi obi ime ka ndị dị ndụ mara n'ezie na ọnwụ bụ ihe na-eche onye ọbụla ka ọ na ebe ahụ ka a kụkasịrị ụlọ ya tụtụọ ihe dum dị n'ụlọ ya nke ahụ abụghị mbụ tutu nke ahụ eme ọ dịlarị mgbe akụkara ụlọ nwoke a ma ihe ndị e were bụ ihe anyị na-enweghị ike ịghọta m na-asị gị n'ụbọchị taa ị chere na nramahụ gị na ọ bụ maka na ị na-efe Chineke ọ bụrụ na ị chere otu ahụ ọ bụ eziokwu ihe nke ị na-eme a na-amasị onye iro ọ ga-agba mgba ịdọpụ gị ka isi n'ebe Chineke nọ pụta ma m na-agwa gị isi n'ebe Chineke nọ pụta ọ gaghị eme ka nramahụ gị bie ọ gaghị eme ka nramahụ gị bie nramahụ ndị ahụ nọ ya n'ụzọ dị aṅaa n'ihi na ịrapụwo Chineke nke ahụ bụ nramahụ nke kachasị nramahụ niile mara n'ụbọchị taa na ị ga-ezute mgbu ị ga-ezute nramahụ ị ga-ezute mkpọcha iru a ga-emegbu gị a ga-eme gị ihe ọjọọ n'ụzọ dị iche iche ihe ndị a dum bụ ịlụpụta ebumnobi nke onye iro megide onye ọ bụla nke kpọrọ onwe ya nwa Chineke ma n'akụkụ nke ọzọ ọ bụrụ na ị chere na gị na Chineke dị na mma ihe na-agara gị nke ọma leziekwa anya n'ihi na ọ na-adị mfe ọ dịghị mgbe gị na Chineke nọ n'udo ya bụrụ na ị gaghị zute nramahụ ihe a na-agara gị nke ọma lezie onwe gị anya mara n'ezie ma ị nọ n'akụkụ nke ọzọ ahụ ebe ahụ ị na-ekwesịghị ịga ma ị nọkwanụ n'akụkụ nke ịchọ Chineke ma ihe bụ mkpa m n'ụbọchị taa bụ ọ bụrụ na ị matara ebe nramahụ a si na-abịa nke a ga-enyere anyị aka iji si obi anyị ike ịhụ na mkpebi anyị ga-abụ mkpebi anyị iso Chineke n'ọnọdụ ahụ mgbe onye iro na-eweta mkpọchi iru mgbe onye iro na-eweta ọgba aghara mgbe ọ na-eme ka ị ghara ịma ebe ị ga-ebido n'ime ndụ gị n'ihi na mgbe ị wepụtara obi gị na-eme ihe gị na Chineke na-agakọ mgbe ahụ ka ị ga-ahụ ọ ga-adị ka ụwa na-adọbiri emegide gị ihe ọ bụla nke etinyere aka ya kpọchie ụzọ ebe gara ya emechie ị maara na ọ dị mgbe ọ bụ esi ka iwepụta ohere ka gị na Chineke nọọ ngwa ngwa ikpechara ekpere buo ọnụ nramahụ nke ka nramahụ ayọọ gị n'isi m na-eme ka ị mara n'ụbọchị taa si gị biko ka ọ ghara ịbụ ihe mgbafu obi nye gị nke a na-egosi gị na ị kwesịrị ịchọsi chineke ike na ị kwesịrị ịkụwa chineke aka na ị kwesịrị ime ka chineke mara na ugbu a n'ọnọdụ dị otu a ka ị chọrọ enyemaka ya ọ dịghị mgbe ụwa na-adị mfe ọ bụdụrorị na ọ dị mgbe ụwa na-adị mfe mmadụ na-agabiga ọtụtụ ihe tutu ihe abịa gbawara ya ferefere ị pụrụ izute nramahụ n'ụwa nke a ụwa pụrụ ijide gị mee gị ihe a na-ekwesịghị ime gị ma chetasị na ewepụ ya na ọ dịghị ihe ị ga-akụwa aka bụ ihe ị bịara ime n'ụwa ọnọdụ dị otu a bụ nke na-ezi gị ihe ụwa a bụ na ihe ị kwesịrị ijide n'aka mgbe ọbụla dị ka mmadụ nke zuru oke ọ bụrụ na ị ga-adị ndụ ị ga-ezute ihe ndị a niile ọ dịghị onye ọbụla nke na-adị ndụ nramahụ otu maọbụ nke ọzọ a na-abịa n'ụzọ ya ọ bụ ya ka David ji lechaa anya n'ime akwụkwọ nsọ ya sị na ọtụtụ ka ha dị bụ nramahụ nke onye ezi omume ma na ụmụ ihe ndị a niile gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m asị gị adala mba tụkwasị Chineke obi mata na Jehova nọnyere gị na emesịa ihe ndị a niile ga-agbado mgbe onye iro gbọchachara gị ihe ndị a dum ga-agbado gị hụ ịdị mma nke Chineke ana m asị ka ọ dịrị gị otu a chineke ọma na-ege ntị chekụta na ọbụla ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị anyị bụ ka chineke gọzie ndị end time children's ministry unu emeela na abọmankunu nyere anyị n'ụbọchị taa ka udo chineke chia n'ime ndụ unu ezinwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ekelela m unu ndị chineke gọziri amara bara anyị n'ịlụba n'aha jizọs ohere ọma ọzọ dịkwa anyị nụrụ ndụmọdụ nke sitere n'eluigwe ndụmọdụ nke adịrị mụ gị gịnị bụ isiokwu ndụmọdụ a lezie onwe lezie onwe gị anya lezie onwe gị anya chineke mee anyị ka anyị mara onwe anyị nye anyị ikike ịbụ ndị ga-eji ije n'ụzọ gị a ga-asị n'ezie na anyị anaghị elezi onwe anyị anya tupu ugbu a site n'okwu gị adị ndụ mee ka ihe gị nwuo n'ime ndụ anyị na jizọs kraịst bụ ọkpara gị amen ka anyị gaa n'akwụkwọ ndị detronọmi isi iri na ise amaokwu nke itoolu ebe ahụ si lezie onwe gị anya ka okwu nke jọgburu onwe ya ghara ịdị n'obi gị si arọ nke asaa bụ arọ nrapụ dị nso anya gị wee jọọ njọ na-arụ nwanne gị bụ ogbenye iwe ghara inye ya ihe o wee kpọkuo jehova megide gị <laughs> o wee bụrụ gị mmehie amen lezie onwe gị anya ka ị ghara ịnọ na-asọgharị isi gị chee na ị na-eme ihe ọma mgbe na-adịghị nke ị na-eme olee ihe anyị ga-enwe nlezianya na ya ọ bụrụ na ebe anyị malitere ebe anyị were ihe ọgụgụ anyị ebe ahụ si ka ị wee ghara ịbụ onye aka ntachi hụ nwanne gị nke ị kwesịrị inye aka ị gaghị enyere ya aka ebe ahụ sị na ọ bụrụ na ọ kpọkuo jehova n'isi gị egwu chineke na-atọ m akwụkwọ nsọ si na ọ ga-abụkwara gị mmehie gị onye ezi omume ụmụ chineke ndị oke ezi omume enyemaka adịrị anaghị enye aka ụmụ chineke ndị oke ndị oke ezi omume ha anaghị ahụta ya na ihe kwesịrị omume inyere nwanne ha aka ole gị ihe anyị ga-enwe nlezianya na ya ka anyị nwee nlezianya gbasara anyị ukwu anyị ukwu ọ bụrụ na ịgụ akwụkwọ Luk isi iri abụọ amaokwu nke iri na ise ebe ahụ na-asị otu a lezie na anya debekwa n'onwe unu ka unu ghara inwe anya ukwu bụla n'ihi na ọ bụghị n'ihe nwebigara oke ka ndụ mmadụ dị o si gị n'ihe o nwere pụta okwu abụ anya ukwu na-atụ m ụjọ n'ihi na anyaukwu amaghị m ma ọ gara wuo ụlọ biri n'ime nzukọ anyaukwu gara wuo ụlọ biri ọbụna dị n'ezinụlọ anyị ee ndị ọbụla bụ na-emere onwe ha anyaukwu ee ndị e tere mmanụ ije ozi Jehova na-emere onwe ha anya anyị echefuo na amara dị n'iche n'iche ọ dị ndị enyere amara ịbụ abụ ọ dị ndị enyere amara izi ihe ọ dị ndị enyere amara ịkụzi ihe ọ dị ndị enyere amara ịgbasa okwu Chineke ọ dị ndị enyere amara ndụmọdụ ọ dị ndị enyere amara ije ozi ọ dị ndị enyere amara ime obi ebere eleghị ihe ikwu enye onwe gị nsogbu imere mmadụ ibe gị anya ukwu akwụkwọ nsọ na-agwa gị na mgbe ụtụtụ asị gị lezie n'anya lezie n'anya lezie n'anya anyị gbanara ihe abụ anya ukwu n'ihi na anya ukwu na-anapụ nwa nke chineke udo ọ bụghị ihe oke nweta chineke bee mee gị n'obe gị n'ọnọdụ onye ka gị nwe ihe ekwutọrọ ya ejila anya ukwu ekwutọ onye chineke gọziri akwụkwọ nsọ dị na mbụ kwuo ka anyị ma na ọ bụghị ihe nweta ka ndụ mmadụ dị ee e, bụghị ịtụ ọtụtụ mmadụ tụọ mmadụ n'ihe o nwere e, ọ bụghị otu chineke si ele ka anyị hapụ ị na-ele anya na ahịa anya na-ahụ gị nwee anya ukwu onye ị kwesịrị ịbụ onye ga na-agọzi ị gaghị agọzi ya n'ihi na oke anya ukwu ị nwere na ihe chineke ji gọzie ya mgbe ị nọ na-emere onye chineke gọziri agọzi anya ukwu ngọzi dị anya n'ebe ị nọ onye chineke buliri elu gị nọrọ nọgidesie ike n'anya ukwu ngọzi dịkwa anya n'ebe ị nọ ekpere gị niile ga-abụ ihe efu arịa mara gị niile ga-abụ ihe efu n'ihi na ijiri aka gị na-emechiri onwe gị ụzọ gị ihe anyị ga-elezi anya na ya ka anyị lezie anya na ndị ozi na-adịghị ekwesị ntụkwasị obi ọ bụrụ na ịgụ akwụkwọ ndị filipia ọ sị ma anyị lezie anya anyị lezie na anya nkịta ahụ niile anya lezienụ ndị ọjọọ ahụ niile anya lezienụ obibi arụ anya gịnị bụ nkịta nkịta bụ ihe rụrụ arụ ọ dị ọtụtụ ndị ozi nọ n'ime nzukọ kraịst eziokwu asị ya sụgharịa ga-akpọ ha nkịta ha rụrụ arụ n'okwu ọnụ rụọ arụ na akparamagwa rụọ arụ n'ihe niile otite mmanụ ha abịa bụrụ ihe efu ọ dịghị ihe na-egosi na ha bụ ndị na-ejere chineke ozi ha rụrụ arụ niile anya rụọ arụ n'okwu ọnụ rụọ n'ihu chineke rụọ na mmadụ akwụkwọ ndị filipia sị ma anyị lezie n'anya na nkịta lezie anya ndị na-adịghị ejere chineke ozi n'ikwesị ntụkwasị obi lezie anya ebe ha nọ n'ihi na iduhie gị adịghị ihe ọ ga-ewe ha iduhie ha ma na ha rụrụ arụ n'ime onwe ha ma na ha rụrụ arụ dịka anyị na-ekwu mgbe ọbụla ekwela ka onye na-adịghị ebe ọ hịa gị ebe ị gachi onye na-ele anya ọbịbịa abụọ jizọs kraịst lezie anya na ndị amụma ụgha amụma ụgha ejula ebe niile akwụkwọ nsọ mere ka anyị mara akwụkwọ mata isi asaa amaokwu nke iri na ise ọ sị ma anyị kpachapụ anya na ndị amụma ụgha ndị na-abịakwute anyị n'oyiyi atụrụ ma n'ime ha bụ agụ na-apụtara anyị amụma ụgha oge nke anyị ugbu a bụ oge amụma onye ihu chọwa amụma onye azụ chọwa amụma ọ na-ebu amụma ọ na-ahụ ụzọ ew na anya na ndị na-ebu amụma ụgha ejila amụma gbasịa ọtụtụ ezinụlọ nke kraịst ejirila amụma gbasịa nzukọ kraịst ọtụtụ ezinụlọ ejila mma gbasịa ha ọtụtụ ndị na nwunye chineke ji aka ya kekọọ ewerela amụma ụgha tisasịa ha ewerela amụma ụgha tisasịa nwanne na nwanne anaghị agakwa otu ụzọ na anya na ndị amụma ụgha na anya ka a ghara iwere ihu oke amamihe ghọgbuo unu n'ihi na oke amamihe dị taa anya amamihe akarịala ndị oke mmụta ndị oke amamihe anụkwa n'ọdịnelu gị gbaraga ga anụkwa ọdịnala gị gbaraga leziekwa anya lezie anya gị nwa chineke nwee nlekọrọ anya lezie anya lezie n'anya zere onwe unu na ndị nwere echiche ọjọọ zere onwe gị na ndị nwere echiche ọjọọ ha anaghị ezo onwe ha ezo ebe ọ bụla ha batara echiche ha na-apụta ihe ọ na-apụta ihe n'ije ha ọ na-apụta ihe n'okwu ọnụ ha a na-eme ihe udo ha abata udo agwụla a emeghị obi ụtọ ha abata obi ụtọ ala ala lezie anya na ndị nwere echiche ọjọọ lezie anya na ndị nwere echiche ọjọọ akwụkwọ nsọ adọghịla mbụ dọọ anyị aka na ntị na mkparịta ọjọọ na-emebi omume ọma lezie anya na ndị nwere echiche ọjọọ ha lezie anya lezie anya lezie anya na mmanya ogbugbu lezie anya na oke ịṅụbiga mmanya oke nke ahụ amaghị m otu m si ekwu ya taa n'ihi na ọtụtụ ndị taa anakwaghị anọ n'odudu nke mmụọ nsọ site n'ụtụtụ ruo n'abalị ha nọ n'odudu nke mmụọ mmụọ mmanya ọkụ mmanya ọkụ na-akwali nwoke ya eme ihe ya eme ihe nweta onwe ya maghị na ọ ga-eme ya kpaa bụ onye ara na-agaghị akpa akwụkwọ nsọ na-adọ anya aka na ntị ka anyị lezie anya n'oke ịṅụbiga mmanya oke n'ihi na ịṅụbiga mmanya oke emeela ọtụtụ mmadụ ha bụrụ ndị nzuzu lezie anya n'oke ịṅụbiga mmanya oke lezie na anya na mmehie nke ire nke a dịkwa oke mkpa mmehie nke ire ọ bụrụ na ị soro m gaa n'akwụkwọ abụ ọma isi iri atọ na itoolu amaokwu nke mbụ a ebe ahụ sịrị anyị ka anyị lezie ụzọ anyị niile anya ka anyị wee ghara ịbụ ndị na-emehie niile lezie ụzọ gị niile anya ire bụ ihe dị oke nta ire na-eme ihe ukwuu lezie anya na mmehie nke ire ire na-ebuli elu na-ebuda ire na-egbudowa ndụ lezie anya na mmehie nke ire anyị amaghị mgbe anyị na-eji eme mmehie nke ire n'ihi ọtụtụ okwu nke na-esi anyị n'ọnụ apụta anyị na-ekwu ihe niile ma nke anyị ma ma nke anyị na-ama akwụkwọ jems isi mbụ amaokwu nke iri abụọ na isii si ọ bụrụ na onye ọbụla si na ya na-ekpere chineke ma ọ dịghị akụ ire ya nga na onye ahụ na-aghọ obi ya aghụghọ na okpukperechi ya bụkwa ihe efu ụmụnne m na ụmụnna m ka anyị lezie n'anya na mmehie nke na-esi n'ire anya pụta ka anyị lezie n'anya ka anyị lezie n'anya ka anyị ghara ikpere arụsị lezie n'anya ọ bụrụ na ịgụ akwụkwọ jọn nke mbụ isi ise amaokwu nke iri abụọ na otu ebe ahụ na-arịọ anyị ya dịka arịrịọ ọ sị ụmụntakịrị m chee na onwe unu nche ka unu ghara ikpere arụsị elegozi ga-eji ekpere arụsị anyị na-ekpere arụsị n'ọtụtụ ụzọ taa anyị na-ekpere arụsị na ihe nweta anyị nwere ihe nweta anyị aghọlara anyị arụsị anyị na-ekpere ekpere anyị na-ekpere arụsị site na ụmụ chineke ji gọzie anyị anyị na-ekpere arụsị site na amara chineke mere anyị na ihe nweta anyị anyị na-ekpere arụsị ọbụna na ekwentị ekwentị aghọọla arụsị nye ọtụtụ mmadụ ndị na-ejere chineke ozi na-anọ n'ebe chineke na-ezighị ozi ha na-ezi ndị ọzọ a na-eguzokwa n'ebe ije ozi a na-eguzo ebe ji ozi a na-azakwa ekwentị n'ihi na ọ ghọọla ihe ha ji mere arụsị nke ha taa ee anyị adịghị aga na dibịa ga-agba afa mana gị nwa chineke anyị nwere ọtụtụ ụzọ anyị e ji kpee arụsị ihe ọ bụla ghọọra gị chi ọ ghọọra gị arụsị lezie anya lezie anya lezie anya lezie anya ka a ghara iduhie anyị lezie anya chikere mụ na gị na-arị anyị ka anyị lezie anya ka anyị lezie anya ọnwụ nlezianya n'ime anyị ọ ga-emere anyị oke nke ya dị ka chineke ngọzi ga-adịrị anyị niile n'aha jizọs ezi enyi m ọma na-ege ntị anyị ma na agwa chineke bụ udo ịhụnanya n'ogologo ntachi obi chineke anaghị enwe anyị ukwu chineke anaghị eche echiche ọjọọ banyere anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nwee agwa Chineke agwa nke ịhụnanya agwa nke udo agwa nke inwe ogologo ntachi obi ma hafụ agwa ọjọọ nke inwe anyaukwu megide mmadụ ibe anyị imeela onye mgbasa ozi Queen Grace Okechukwu na ndụmọdụ nke iwetara anyị n'ime akwụkwọ nsọ Chineke anyị na-arịọ ka udo Chineke ịhụnanya ya na amara ya chịa n'ime ezinụlọ gị otu aka aka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka udo chineke ngọzi ya nọnyere gị na gị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo com maọbụ arigiria at gmail dot at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo